mkpughe isi nke asatọ mgbe ọ saghekwara akara nke asaa ewe dere ji n'elu igwe oge ra ka nkera nke otu awa mgbe e hụ ndị mmụọ ozi asaa ahụ ndị na-eguzo n'iru Chineke ewee nye ha opi asaa mmụọ ozi ọzọ wee bịa guzo n'elu ebe ịchụ àjà ahụ na-enwe ihe nke ọlaedo eji esure ihe nsuru ọkụ na-esi isi ụtọ e wee nye ya ọtụtụ ihe nsuru ọkụ na-esi usi ụtọ ka o wee tụkwasị ha n'ekpere ndị nsọ niile nke dị n'elu ebe ịchụ àjà ahụ nke ọlaedo nke dị n'iru oche eze ahụ anwụrụ ọkụ nke ihe nsure ọkụ na-esi isi ụtọ ahụ soro ekpere ndị nsọ site n'aka mmụọ ozi ahụ rigo n'iru Chineke mmụọ ozi ahụ wee were ihe ahụ eji esure ihe nsure ọkụ na-esi isi ụtọ o wee kpojuo ya n'ọkụ nke sitere n'ọkụ nke ebe ịchụ àjà ahụ wee tụba ya n'ụwa egbe igwe na olu na amụma na ala ọma jijiji wee soo ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere opi asaa ahụ doziri onwe ha ịfụ opi onye mbụ wee fụọ opi afọ mmiri igwe na ọkụ wee soo nke a gwara rịị ọbara e wee tụba ha n'ụwa ọkụ wee gbachasịa otu ụzọ n'ụzọ atọ nke ụwa ọkụ gbachasịkwara otu ụzọ n'ụzọ atọ nke osisi ọkụ gbachasịkwara ahịhịa ndụ niile mmụọ ozi nke abụọ wee pụọ e wee ihe dị ka oke ugwu nke na-ere ọkụ n'ime oke osimiri otu ụzọ n'ụzọ atọ nke oke osimiri wee ghọọ ọbara otu ụzọ n'ụzọ atọ nke ihe niile kere eke nke dị n'oke osimiri wee nwa bụ ihe nwere ndụ emebikwara otu ụzọ n'ụzọ atọ nke ụgbọ niile mmụọ ozi nke atọ wee fuo opi oke kpakpando wee site n'elu igwe daa nke na-ere ọkụ dịka ọwa o wee daa n'elu otu ụzọ n'ụzọ atọ nke osimiri niile dakwa n'elu isi iyi mmiri niile aha a na-akpọkwa kpakpando ahụ bụ wormwood otu ụzọ n'ụzọ atọ nke mmiri niile wee ghọọ wormwood ọtụtụ mmadụ wee site n'ịṅụ mmiri ahụ nwa n'ihi na e mere ka ha na-elu ilu mmụọ ozi nke anọ wee fuo opi wee tie otu ụzọ n'ụzọ atọ nke anyanwụ ihe ya na otu ụzọ n'ụzọ atọ nke ọnwa na otu ụzọ n'ụzọ atọ nke kpakpando niile ka otu ụzọ n'ụzọ atọ n'ime ha wee gbaa ọchịchịrị ka ehihie wee gharakwa ịpụta ihe n'otu ụzọ n'ụzọ atọ n'ime ya ka ọchịchịrị wee mekwa otu a m wee hụ nụkwa otu ugo ọ na-efe n'etiti eluigwe werekwa oke olu si ahụhụ ahụhụ ahụhụ ka ha ga-ahụ ndị bi n'elu ụwa site n'ọrụ fọdụrụ nke opi ndị mmụọ ozi atọ ahụ ndị gaje ifo